Ndị a bụ oyi nwoke na oyi nwaanyị. These are boyfriend and girlfriend. Ndị a bụ oyi nwoke na oyi nwaanyị. These are boyfriend and girlfriend.